abụ m Igbo n'ezie abụ m onye Igbo anaghị m atụ egwu obi siri m ike abụghị m onye abalịdị egwu onye omekome ma ọ bụ onye mpụ na-arụrụ ala abụghịkwa m onye ntọ mmadụ ndị na-akwafu ọbara maọbụ memina mmadụ n'ezie obi ataghị m akị abụ m onye kwesịrị ike n'iwu ma na-edobe iwu abụ m mmadụ eziokwu onye na-atụ egwu Chukwu ma na-aga n'ụzọ ziri ezi abụ m onye gụrụ akwụkwọ nke ukwuu agazuola m mpaghara ụwa niile ekwesịrị m ike na mmekọrịta mmadụ na ibe ya abụ m onye nwere ọrụ aka na-emepụta ihe ahụrụ anya ịzụ ahịa doro m anya ọ bụ mara m abụ m onye Igbo ezigbo nwa afọ ọwụwa anyanwụ n'ezie abụ m Igbo